arafuo ofe ogolo ọ tụfuo ọfọ nna ya nkịta eburu ya ewu tara igu agụ ji arahụ ụra mara na oji ọnwụ ụgwọ ọ bụghị ụbọchị eriri nri ka a na-eda esoro ụta akwa eje ohi ọkụkọ echiche gaziere mmadụ ọ dịka ọ jere bechi ya onye chaa ka o ya fụkwa ụfụ ka o si ọ bụrụ na awọ bụ ụzọ daa olulu ndị so ya n'azụ amụrụ akọ ọ bụ aka abụọ ka mmadụ ji azọ ihe ya ọ na-abụ akwa ka nka echefuo ụbọchị azụrụ ya otu onye si ayọ ụkwa ka ụkwa si ayọ ya ejighị abịa a na-egwu ọnwa ọ bụ n'ụlọ ete ka esi aga na be nkwụ ọ gbuo owere ije ga-agba ọsọ ụbọchị oge egbu onye nwere mmadụ esinye nwata sinyekwa okenye tupu okenye eghe nwata amịchasị ọkpụkpụ ọ bụrụ na mmiri ezoo amara ole mkpụrụ ụkwụ ọkwa ha igbu ichi abụghị ide uri onye eji okwute abụọ etiri akụ bụ diọkpara ụgani onye hụrụ akwa udele ahụla awụrụ ndị mmụọ adịghị eji ụtarị n'aka akpọ nkịta oku nwata gafee nna ya n'ụzọ ọ gaa ụzọ ahụ ugboro abụọ